abụntị abụntị ejikwa n'aka ọfọ n'aka ejikwa mmapụ anya m anya eze dike n'aka eze nwe ike afa ọkwa unu fibere abụntị si anyị gbaba ya mmiri na-etebụl ọbara na-agba mmiri ejikwa m ọfọ gị n'aka akpakwa m ya ya n'azụ ebikwa na akụ mmiri ka nta azụ ndụ ọgbakwa ka nta ụkpaka nyekwa nya bụ azụ ndụ ana m ata abụghị n'obi na-ata abụ n'obi ya dụkwala otu agaba ana m enye gị mmehie na-enye m mmanụ abịakwa m mmanụ a ka m chọrọ ihe enye nya mmanụ n'afa nna n'afa nna nna n'afa nna n'afa ngwuru n'afa ọkpụrụ ngwuru kwa ka ntị bịa ogini na-eme nwoke